Mark isi nke anọ o wee malite ọzọ izi ihe n'ụsọ oke osimiri oke igwe mmadụ ukwu wee zukọọ n'ebe ọ nọ ya mere ọ batara n'ụgbọ wee nọdụ ala n'osimiri igwe mmadụ ahụ niile wee nọ n'ụsọ oke osimiri n'elu ala o wee zi ha ọtụtụ ihe n'ilu dị iche iche si ha n'ozizi ya nụrụnụ lee ọgha mkpụrụ pụrụ ka ọ ghaa mkpụrụ o rue mgbe ọ na-agha ụfọdụ dara n'akụkụ ụzọ anụ ufe wee bịa rie ha mkpụrụ ọzọ wee daa n'ala nkume ebe ha na-enweghị aja rinne ngwa ngwa ha wee pulite n'ihi na ha enweghị aja dị omimi ma mgbe anyanwụ wara ha chanwụa ha wee kpọnwụa n'ihi na ha enweghị mgbọrọgwụ mkpụrụ ọzọ wee daa n'etiti ogwu Ogwu ahụ wee tolite kpagbue ha ha mịkwa mkpụrụ mkpụrụ ọzọ wee daa n'ala dị mma ha wee na-amị mkpụrụ na-eto na-abakwa ụba ha wee mịa otu oru na iri ọzọ ọgụ atọ ọzọ ọgụ ise o wee sị onye nwere ntị ịnụ ihe ya nọ. mgbe naanị ya nọ ndị nọ ya gburugburu na ndị ikom iri na abụọ ahụ wee jụọ ya ilu ahụ o wee sị ha ọ bụ unu ka e nyeworo ihe omimi ala eze Chineke ma na-emere ndị nọ n'ezi ihe niile n'ilu ka ha wee hụ na ọhụhụ ghara ịhụta ka ha wee nụkwa na ọnụnụ ghara ịnụta ka ha ghara ichigharị mgbe ọbụla e wee gbaghara ha o wee sị ha unu amataghị ilu a unu ga-esikwa aṅaa amara ilu m niile ọgha mkpụrụ na-agha okwu Chineke ma ndị a bụ ndị nọ n'akụkụ ụzọ ahụ ebe a na-agha okwu ahụ ma mgbe ọ bụla ha nụrụ ngwa ngwa Setan abịa wee napụ okwu nke wụrụ n'ime ha otu ahụ ndị a bụkwa ndị a na-agha n'ebe nkume ahụ ndị mgbe ọbụla ha nụrụ okwu ahụ ngwa ngwa ha were ọṅụ jide ya ma ha enweghị mkpọrọgwụ n'ime onwe ha kama ha na-anọ nwa oge emesịa mgbe mkpagbu ma ọ bụ nsogbu pụtara n'ihi okwu ahụ ngwa ngwa ha maa n'ọnya ndị ọzọ bụkwa ndị a na-agha n'etiti okwu ahụ ndị a bụ ndị nụrụ okwu ahụ ma nchegbu niile nke oge a na aghụghọ nke akụ na mbata nke agụụ ihe dị iche iche ọzọ na-akpagbu okwu ahụ o wee ghọọ ihe na-amịghị mkpụrụ ndị ahụ bụkwa ndị aghara n'ala ahụ dị mma ndị ọbụla ndị na-anụ okwu ahụ wee nara ya wee mịa mkpụrụ otu oru na iri ọzọ ọgụ atọ ọzọ ọgụ ise o wee sị ha a na-ebute oriọna ka a dọba ya n'okpuru mgbe ma ọ bụ n'okpuru ihe ndina ọ bụghị ka a dọba ya n'elu ihe ịdọba oriọna n'ihi na ọ dịghị ihe esoro eso ma ọ bụghị ka e wee mee ka ọ pụta ìhè ọ dịghịkwa ihe e mere ka ọ bụrụ ihe esoro eso kama ọ bụ ka o wee pụta ìhè ọ bụrụ na onye ọbụla nwere ntị ịnụ ihe ya nụ o wee sị ha lezienụ anya ihe unu na-anụ ihe unu chetụ ihe ka a ga-eji tụrụ unu a ga-enyekarịkwa unu n'ihi na onye nwere onye ahụ ka a ga-enye onye na-enweghịkwa ọbụna ihe o nwere ka a ga-anapụ ya o wee sị ọ bụ otu a ka alaeze Chineke dị ọ dị ka mgbe mmadụ tụpụrụ mkpụrụ n'ala wee rara ụra tetakwa abalị n'ehihie mkpụrụ ahụ wee pue tokwa onye ahụ amaghị ka o si mee ala na-amị mkpụrụ site n'onwe ya mbụ mpute emesịa oko emesịa ọka kara aka na ụkụ ma mgbe ọbụla mkpụrụ chara ngwa ngwa o were mma iwe ihe ubi webe n'ihi na mgbe owuwe ihe ubi abịawo o wee sị anyị ga-esi aṅaa tụnyere alaeze Chineke ma ọ bụ n'ilu gịnị ka anyị ga-atụ ya ọ dị ka mkpụrụ mọstad nke mgbe ọbụla a ghara ya n'ala ọ bụ ezie na ọ nta karịa mkpụrụ niile dị n'ala ma mgbe ọbụla a ghara ya o too ghọọ ihe bụ karịa ihe niile a na-akụ n'ubi o wee wapụta oke alaka nke mere ka anụ ufe niile nke eluigwe pụọ ịnọ n'okpuru ndo ya ọ na-ejikwa ọtụtụ ilu dị otu a gwa ha okwu Chineke dị ha pụrụ ịnụ ya ma a sị na o jighị ilu ọ dịghị agwa ha okwu ma mgbe ya na ha nọ iche ọ na-akọrọ ndị nke ya na-eso ụzọ ya ihe niile n'ụbọchị ahụ mgbe o ruru anyasị o wee sị ha ka anyị gabiga n'ofe ọzọ ha wee rapụ igwe mmadụ ahụ wee kuru ya otu ọ dị tinyere onwe ha n'ụgbọ ahụ ụgbọ ụfọdụ ọzọ dịkwa nke na-eso ya oke ajọ ife wee fee ebili mmiri wee na-awụba n'ụgbọ ahụ ya mere na mmiri na-eju n'ụgbọ ugbu a ma ya onwe ya nọ n'isi ụgbọ na-arara ụra n'elu oyiri isi ha wee kpọte ya sị ya onye ozizi o metụghị gị n'obi na anyị na-ala n'iyi o wee teta baara ifufe mba sikwa oke osimiri dị jụụ kpuchie ọnụ gị ifufe wee febie oke ndajụ wee dị o wee sị ha gịnị mere unu na-atụ ụjọ unu aka enweghị okwukwe ha wee tụọ oke egwu sirịta onwe ha onye bụkwa onye a na ọbụna ifufe na oke osimiri na-aṅa ya ntị